Ọlụ ndị ozi isi nke iteghete ma Sọl ebe ọ na-ewere ịba mba na ogbugbu ka ume megide ndị na-eso ụzọ onye nwe ruo ugbu a o jekwuru onye isi nchụàja rịọ akwụkwọ ozi n'aka ya ịgaru Damaskọs inye ndị ụlọ nzukọ ka ọ ga-abụ ma sị na ọ chọtara ndị ọbụla dị n'ụzọ a ma ndị ikom ma ndị inyom ka o wee dọkpụrụ ha n'agbụ bịa Jerusalem ma mgbe ọ na-aga o ruo na mbịaru Damaskọs nso na mberede ihe si n'eluigwe buru ya amụma gburugburu o wee daa n'ala n'otu olu ka ọ na-asị ya Sọl Sọl gịnị mere ị na-esogbu m o wee sị ị bụ onye onye nwe anyị ọ sị mụ onwe m bụ Jizọs onye gị onwe gị na-esogbu ma bilie baa n'ime obodo a ga-agwa gị ihe ị na gị ime ndị ikom ndị soro ya n'ije wee guzo apụghị ikwu okwu ebe ha na-anụ olu ahụ ma ha ahụghị onye ọbụla Sọl wee si n'ala bilie ma mgbe anya ya saghere ọ hụghị ihe ọbụla ha wee jide ya n'aka duru ya wee dubata ya na Damaskọs ọ hụghị ụkwụ ụzọ ụbọchị atọ ọ dịghịkwa ihe ọ na-eri ma ọ bụ nke ọ na-aṅụ ma otu onye nke na-eso ụzọ Jizọs nọ na Damaskọs aha ya bụ Ananias onye nwe wee si ya n'ọhụ Ananias lee mụ onwe m onye nwe onye nwe wee si ya bilie ka ruo ama nke a na-akpọ ama eguzosiri chọkwaa n'ụlọ Judas otu onye aha ya bụ Sọl onye Tasọs n'ihi na lee ọ na-ekpe ekpere ọ hụkwara otu nwoke aha ya bụ Ananias ka ọ na-abata na-ebikwasịkwa ya aka ya abụọ n'isi ka e wee mee ka ọ hụ ụzọ ma Ananias zara sị onye nwe anyị anụrụ m n'ọnụ ọtụtụ mmadụ ihe banyere nwoke a ka hara bụ ajụ ihe o mere ndị nsọ gị na Jerusalem n'ebe a ka o nwekwara ike site n'ebe ndị isi nchụaja nọ ike ndị niile na-akpọku aha gị agbụ onye nwe siri ya gaa n'ihi na onye ahụ bụ ihe ọlụ arọpụtara nye m ka o bụrụ aha m chee n'iru mba ọzọ na ndị eze na ụmụ Izrel n'ihi na mụ onwe m ga-egosi ya ka ha ra bụ ahụhụ niile ọ na-aghaghị ihu n'ihi aha m Ananias wee jee baa n'ụlọ ahụ o wee bikwasị ya aka ya abụọ n'isi sị sọl nwanna m onye nwe anyị bụ jizọs onye mere ka ịhụ ya n'ụzọ isi bịa ezitewo m ka e wee mee ka ịhụ ụzọ ka wee jupụtakwa na mmụọ nsọ ngwa ngwa ihe dị ka akpịrịkpa wee si n'anya ya dapụ emekwara ka ọ hụ ụzọ o wee bilie emee ya baptizim o wee nara nri e wee mee ka o nwee ume ya na ndị na-eso ụzọ Jizọs na Damaskọs wee nọ ụbọchị ụfọdụ ngwa ngwa ụlọ nzukọ ha niile o wee na-ekwusa Jizọs na ya onwe ya bụ ọkpara Chineke Ibobo wee nwụọ ndị niile nụrụ ya n'arụ ha na-asị ọ bụghị onye a bụ onye mebiri n'ime Jerusalem ndị na-akpọku aha nke a ọ bịakwara rịị n'ebe a ime ihe a bụ ka o wee dọkpụrụ ha n'abụ jee n'iru ndị isi nchụàjà ma e mere Sọl ka o nwekarị ike ọ na-ekwukwa okwu nke gbara ndị Juu bi na Damaskọs gharị ebe ọ na-egosi nke ọma na onye a bụ Kraịst ha ma mgbe ọtụtụ ụbọchị zuru ndị Juu gbara izu igbu ya ma e mere ka Sọl mara ajọ izu ha ha wee na-echekwa ọnụ ụzọ ámá niile ehihie na abalị ka ha wee gbuo ya ma ndị na-eso ụzọ ya kuru ya n'abalị weda ya n'ala site na mgbidi nke obodo na-arada ya n'abọ ma mgbe ọ bịaruru Jerusalem ọ nwara iwere onwe ya rapara n'arụ ndị na-eso ụzọ Jizọs ma ha niile na-atụ egwu ya ebe ha na-ekweghị na ọ bụ onye na-eso ụzọ Jizọs ma Barnabas jidere ya n'aka wee duru ya chekwuru ndị ozi kọrọ ha otu ihe ọ hụrụ rịị onye nwe anyị n'ụzọ kọkwara ha sị na ọ gwara ya ri okwu ya na otu o kwukwari okwu na Damaskọs n'aha Jizọs ya na ha wee nọọ ọ na-abata na-apụkwa na Jerusalem na-ekwu okwu n'aha onye nwanyị o wee na-agwa ndị Juu n'asụsụ Grik okwu ya na ha na-ajụrịtakwa onwe ha ajụjụ ma ha tinyere aka ha igbu ya ma mgbe ụmụnna n'ime Kraịst mazuru ya ha dudara ya rue Sizeria wee zipụ ya ịgaru tasos ya mere nzukọ Kraịst n'ime Judia na Galili na Samaria dum nwere udo ebe a na-ewuli ya elu dịka ụlọ ọ na-abakwa ụba ebe ọ na-aga n'egwu onye nwanyị na nkasi obi nke mmụọ nsọ o rue mgbe Pita na-ejezu n'ebe niile ọ rịdakwurukwa ndị nsọ ndị bi na Lida o wee hụ n'ebe ahụ otu nwoke aha ya bụ Inias onye tọgbọrọ ara asatọ n'ute ya n'ihi na akụkụ arụ ya nwụrụ anwụ Pita wee sị ya Inias Jizọs Kraịst na-eme gị ka arụ gị dị ike bilie dozikwa ute nke gị ngwa ngwa o wee bilie ndị niile bi na Lida na Sharon wee hụ ya ndị ahụ wee chegharịkite onye nwanyị ma otu nwaanyị nke na-eso ụzọ Jizọs nọ na Jopa aha ya bụ Tabita nke a na-akpọ Dọkas ma a sụgharịa ya nwaanyị a jupụtara n'ezi ọlụ na ọlụ ebere nke ọ na-eme mgbe o ruru n'ụbọchị ahụ na arụ ya adịghị ike o wee nwụọ mgbe ha sasịrị ya arụ ha tọgbọ ya n'ime ụlọ dị n'elu ụlọ ma ebe lida dị Jọpa nso ndị na-eso ụzọ Jizọs ebe ha nụrụ na Pita nọ n'ebe ahụ ha zigara ya ndị ikom abụọ na-arịọ ya sị alala azụ ịbịakwute anyị Pita wee bilie so ha jee ma mgbe ọ bịaruru ha duru ya rigo n'ime ụlọ ahụ dị n'elu ụlọ ndị inyom niile di ha nwụrụ guzokwara ya nso na-akwa akwa na-egosikwa uwe ime na uwe ọzọ ka hara bụ nke Dọkas na-eme mgbe ya na ha nọ ma Pita chụpụrụ ha niile n'ezi wee gbuo ikpere n'ala kpee ekpere o wee chigharịa n'ebe ozu ahụ dị sị Tabita bilie nwaanyị ahụ wee sagha anya ya mgbe ọ hụrụ Pita o wee nọlie o wee nye ya aka ya palie ya elu mgbe ọ kpọsịrị ndị nsọ na ndị inyom ndị di ha nwụrụ o chee ya na ndụ n'iru ha e wee mara na Jopa dum ọtụtụ mmadụ wee kwere na onye nwanyị o wee rue na ọ nọgidere ọtụtụ ụbọchị na Jopa n'ụlọ otu onye bụ Simon onye na-edozi akpụkpọ anụ